Ọlụ ndị ozi isi nke iri na isii o wee bịarukwa dabe na Listra ma lee otu onye nke na-eso ụzọ Jizọs nọ n'ebe ahụ aha ya bụ Timoti nwa nke otu nwaanyị Juu onye kwere na Jizọs ma nna ya bụ onye Grik ụmụnna n'ime Kraịst ndị bi na Listra na Ikonium gbara onye ahụ ezi ama nwoke a ka Pọl chọrọ ka o soo ya pụọ o wee were ya bie ya ugwu n'ihi ndị Juu nọ n'ebe ahụ n'ihi na ha niile matara na nna ya bụ onye Grik mgbe ha na-agabiga n'obodo niile ha wee na-enye n'aka ha iwu ahụ idebe bụ nke ndị ozi na ndị okenye nọ na Jerusalem nyere ri ya mere a na-enye nzukọ Kraịst ike n'okwukwe anyị ọnụọgụgụ ha na kwa ụba oke kwa ụbọchị ha wee na-agabiga n'ala Frigia na Galeshia ebe mmụọ nsọ gbochiri ha ikwu okwu Chineke na Esia mgbe ha bịara na ncherịta iru Misia ha wee nwa ịga na Bitinia ma mmụọ nke Jizọs ekweghị ha ha wee gabiga akụkụ Misia wee rịdata na Tras e wee mee ka Pọl ha ọhụ n'abalị otu nwoke bụ onye Masedonia na-eguzo na-arịọ ya sị gabita na Masedonia nyere anyị aka mgbe ọ hụsịrị ọhụ ahụ ngwa ngwa anyị wee chọọ ụzọ ịpụ ka anyị baa na Masedonia ebe anyị sikwutara n'obi anyị na Chineke kpọrọ anyị re izi ha ozi ọma ya mere anyị siri na Troas nupụ ụgbọ wee gaa otu iru ruo Samotresi echi ya anyị wee ruo Neapolis anyị wee site n'ebe ahụ gaa ruo Filipai nke bụ otu obodo nke Masedonia obodo mbụ nke akụkụ ahụ bụrụkwa kọlọni nke Rom anyị wee na-anọgide n'obodo ahụ ụbọchị ụfọdụ n'ụbọchị izu ike anyị wee pụọ n'ọnụ ụzọ ámá obodo gaa n'ụsọ otu osimiri ebe anyị chere na ebe ekpere dị anyị wee nọdụ ala wee gwa ndị inyom ndị gbakọrọ okwu otu nwaanyị wee n'okwu anyị aha ya bụ Lidia onye na-ere ihe eji esiji akwa odo odo onye obodo Taiteria onye na-atụ egwu Chineke onye nwe anyị wee meghee obi ya ịṅa ntị ihe niile Pọl na-ekwu mgbe e mere ya na ezinụlọ ya baptizim ọ anyị sị ọ bụrụ na ọ na-atụlewo na abụ m onye kwere na onye nwe anyị nụ n'ụlọ m nọgide n'ebe ahụ o wee rugide anyị o wee rue mgbe anyị na-aga ebe ekpere na otu nwa agbọghọ onye nwere mmụọ nke a na-akpọ Python zutere anyị onye na-ewetara ndị nwe ya ọtụtụ uru site n'ịbụ amụma ụgha nwaanyị a na-eso anyị na Pọl na-eti mkpu sị mmadụ ndị a bụ ndị ọrụ Chineke onye kachasị ihe niile elu ndị na-ekwusara unu ụzọ nzọpụta ma nke a ka ọ na-eme ọtụtụ ụbọchị ma Pọl ebe ike gwụrụ ya nnọọ o chigharịrị ahụ ana m enye gị iwu n'aha Jizọs Kraịst ka isi n'ime ya pụta o wepụta n'otu oge awa ahụ ma mgbe ndị nwe ya hụrụ na olileanya nke uru ha alawo ha jidere Pọl na Silas wee dọkpụrụ ha baa n'ọma ahịa n'iru ndị isi mgbe ha kutasịrị ha n'iru ndị ikpe ha asị ndị ikom ndị a ebe ha bụ ndị Juu ha na-eme ka obi lụọ ndị obodo anyị mmiri nke ukwuu ha na-ekwusakwa omenala nke na-ezighị ezi n'iwu ka anyị nara ma ọ bụ ime ebe anyị bụ ndị Rom igwe ndị ahụ wee guzo ọtọ n'otu imegide ha ndị ikpe wee dọwapụ uwe ha nyekwa iwu ka a pịa ha ụtarị mgbe ha tisiri ha ọtụtụ ihe otiti atụba ha n'ụlọ mkpọrọ na-enye onye nche ụlọ mkpọrọ iwu ka o debe ha nke ọma onye ebe e iwu dị otu a ọ tụbara ha n'ime ụlọ mkpọrọ dị n'ime kpọsie ha ọtọsi ike n'ụkwụ ma dịka n'etiti abalị Pọl na Silas na-ekpe ekpere na-abụkukwa Chineke abụ ndị mkpọrọ wee na-ege ntị n'olu ha na mberede oke ala ọma jijiji nke mere ka ntọala ụlọ mkpọrọ maa jijiji ngwa ngwa ọnụ ụzọ niile wee meghee agbụ ndị mkpọrọ niile tọpụkwara onye nche ụlọ mkpọrọ ebe e mere ka o teta n'ụra ebe ọ hụkwara ọnụ ụzọ ụlọ mkpọrọ ka ha megheworo o wee mịpụta mma agha ya gaje igbe onwe ya ebe ọ na-eche na ndị mkpọrọ agbapụwore ma Pọl were oke olu tii mkpu si emerụla onwe gị arụ n'ihi na anyị niile nọ n'ebe a o wee rịọ ka eweta ọkụ o wee maba n'ime daa n'iru Pọl na Silas ka arụ na-ama ya jijiji o wee kwupụta ha sị ndị nwe anyị gịnị dị mkpa ka m mee ka e zọpụta m ha wee sị kwere na onye nwe anyị jizọs a ga-azọpụtakwa gị gị onwe gị na ezinụlọ gị ha wee gwa ya okwu onye nwe anyị ya na ndị niile nọ n'ụlọ ya o wee kuru ha n'otu oge awa nke abalị ahụ saa onye ihe otiti ha ngwa ngwa e wee mee ya baptizim ya onwe ya na ndị ya niile o wee kugo ha n'ụlọ ya dọba ihe oriri n'iru ha obi na-atọkwa ya ụtọ nke ukwuu ya na ezinụlọ ya niile ebe o kwere Chineke ma mgbe chi ndị ikpe zitere ndị ọchị-ọtarị ha sị rapụ ndị ikom ahụ ka ha laa onye nche ụlọ mkpọrọ ahụ wee kọrọ Pọl okwu ndị a sị ndị ikpe ezitewo ka arapụ unu laa ya mere pụtanụ ugbu a lakwa n'udo ma Pọl sịrị ha ha pịara anyị ihe n'iru ọra mmadụ na-amaghị anyị ikpe ọ bụ ezie na ịbụ bụ ndị Rom ha wee tụba anyị n'ụlọ mkpọrọ ha na-achụpụkwa anyị ugbu a na nzuzo ha agaghị eme ya ma ọlị kama ka ha onwe ha bịa dupụta anyị ndị ọchị ụtarị ahụ wee kọrọ ndị ikpe okwu ndị a ha wee tụọ egwu mgbe ha nụrụ na ha bụ ndị Rom ha wee bịa rịọ ha mgbe ha dupụtasịrị ha ha wee kpere ha ka ha si n'obodo ha pụọ ha wee si n'ụlọ mkpọrọ ahụ pụta baa n'ụlọ Lidia mgbe ha hụsịrị ụmụnna n'ime Kraịst ha kasie ha obi wee pụa